thank you ka m bi ịyọghị nọ maka nwa ọmụmụ a anụ m dịka ibe m si arụ erizi n'obe di nwa amụtara m nke mkpọ nke ya zie ya ozi ọsị m ji emụta nke m nje nzukọ fa na amụma ka ife mme ndị ụwa ji amụma maka nwa nke a ọ bụ nsogbu nwa nye m ya ụmụ ụwa wee ma na nna amụ nwa inyesi anya ya fee yi biko nne dito. Biko, tulungan ka, mama na mong anak mo, ganong man na Biko. Biko, ayaw kami, ayaw inaya siya, Biko. Nanya mo ako. Nalang niya, anano na. Biko na. Biko na. Na, Biko. Anaya.

changwa chadima licha michaka buri sobudiwa chisa Oh, malichong tadima licha michaka bule sobu biwa cheta kufendeke bwalogi mantichiyegi makiyego ipenkuwa ọkụ ya ebe a ka ibi dịka onye ka ịbụ enye ka ibi onye mbụ nkechi ọnya onye ka ịbụkwa nwaanyị ji onye mbụ gbasara gị mere mere n'ihu ụgwọ mpịtị n'azụ ee ichekwa dị nya nya nwaanyị ji hapụ m di m aka nna ya hapụrụ m di m aka kesi na-akọwa maka ya hapụ ya aka <laughs> aga ya. ị na-anụkwa hapụrụ m dị mmesi ebe nna aka ahụrụla m ihe eji achị ọchọkwa ya agụkwa gị ihe awụkwọ ọchị and ọgwụkwana egwuregwu ka m bịara ebe a ka m wụọ naa gị akpọgha gị nneka ka akpọga gị gịnị hapụrụ m di m aka so ọ gị nwa bụ Mrs. Ogbonna mgbe mbụ ịma gịnị ka ị na-asị ihere a na-eme gị ka esikwa ihere m ọchị achọ lee nne gị ka esikwa hapụrụ m di m aka ee ịgbasịla mbiri ezi m ịgbasa mbiri ezi m na di m ihere a na-eme gị obodo ka m wụọ nna gị hapụrụ m di m aka madam egwu ka ị na-egwu kedu ihe ịchọ ka ọ mee ịchọ ka ọ bebe akwa ọ ahụ ọ sịrị ebewa akwa ọsọ ya ebela akwa gbasa ahụ ọ ahụ m kedu ihe ịchọ ka ọ mee based of the same feather of course ịnyaka bebe akwa ihe m na-agwa gị wụ hmm. rie adụdụ onwe gị ọdụ hmm. yes onye akpata na ị nwere ike iledo nwụ dị gị anya ọfụma lere onye na-eledo mmadụ leenụ eh? gị na iledo di m kemgbe iledo were di m ọwọrị di m agha eh? leenụ gị nụnụ nye m na-agwa gị na iledo gị anyanwụ na iledo gị anyanwụ wepụ aka enwe n'ofe mgbe ọ na-awụla aka mmadụ madam ị na-egwu egwu asị gị na ị na-egwu egwu kedu onye ị chọrọ onye a bụ obele nwa ah. onye nwasị ka ifi ya sakalịa nke n'ebe di nọ ya asọtụ gị ya asọtụ ya nna abụọ anyị na-enye ya họkwa ya nna na-enye e, ya ọtọ ọ tọrọ ya ọtọ hmm. bụtụ ka ngwa gị mmechaa gị ebe ịchọkwa isi gị laa n'obodo a ebe ị na iwuri isi gị nwa ebe di m nọ na-agbakasị mberezi ndị mmadụ hmm. ee ikorona o ikorona adụdụ onwe gị sikwa n'ọnwụ na ebe di m nọ ee eh? mmechaa gị ya mmechaa gị gbula gị n'obodo a echi ọbụla enwere m nke gbara mụ na nkịta nri mkpalị bịa ma chelụkwa nneka ihe a mkpalị ka nwaanyị a ji akpalịa gị n'iru be ọ bụrụ mụnwa bụ nke mmanụ ọkụ mba ụgbọ anya na njọ njọ iru ya nkechi mmanụ ya n'ọfịa nne ya ịma na di ya ga-arapụzi anyị ike gbazie ya achọkwaghị m fainal ama m ife nna m ụdị ndị a Nneka ndị si wee so ya emere gị ife a ịma ọ bụrụ nwa bụ Nkechi ịma ife mba eme m emesị nwaanyị ya ka ọ hara ya na ya mekọ achọrọ m nwa ife mkpọtụ ịma na mụ na nwaanyị baba mba na-elo ndị mmadụ ga-agbakọ ebe ahụ achọrọ m akwadoro m maka ngogo napịa kpọbụrụ na-ekwensị ajebe na n'onwe ya ka efe m ga gị ehi ime kedu ife gị na Mr. Ogbonna ji ọzọkwa mụ na sị na onwezi ife ejikọ gị na nwoke ọbụla nụrụ nwaanyị ọ bụ eziokwu mana nwanne m nwaanyị Mr. Hmm, Ogbonna akwa akwa m nrapụ aka hmm, nwoke a ji ego ọkwa ịma mfe m na mmadụ ji ego nwoke a ji ịja ọ na-ese n'elu ego ka mmiri otu mana e, ọ bụrụ na ụdị ego anyị na-afa akọrọ nke ife nye ya na-enyezi ndị amazi m enwere nke agbasakwala ya ọ bụghị mr ogbonna eji m ebe a, ghọtago ọ bụrụ na m emesịrị ife n'obodo a otu sọlụ mma arapịa o nweghị ife onye a ga-eme maka Mrs. Ogbonna na onwe ya ama nkwụsị m ghọtago mgbe sọlụ ka m ga-eji na-apịa ezigbote ụjọ na-atụ ọ bụghị na ife nwaanyị ya kwu ka anyị na-abata nwaanyị ya dụrụ m onye ya bụ kwụsị ife onye mere ya onye ụjọ na-atụ m ka faali ụjọ na-atụ gị nkechi ịmasịkwa onye m na amanụ m nụrụ ịmasịkwa onye m ahụ nneka ịma n'ife ọbụla chọrọ n'obodo a na m ga-eweta ya ife ọbụla ọ ga-eli m m ga-ewetarị ya ọ pịọta ya na Mrs. Ogbonna bụ nnọọ obere ife ịghọtago ka mbeza bido ebe Mr. Ogbonna nọ Negus baby. Again, tá again. Ah, não, no, no, no, no, no, no. ẹgbẹ́ ń jábá lọ́wọ́ nbà. but impossible I didn't mean me. oh ị na-akpọzi m onye asị enyi m emisi ogbonna ka m gwakwa gị ee ị the adụ nwunye gị ndụmọdụ nnugo ọ bụrụ na ị mara ife imelụ nwunye gị ee ị mara na m ga-emekwa ife adọm interested na lọnch gị eh. nke a bụzikwa okwu aka gị the gooseberry eji na-egwu egwu ah, dara biko um, tom nchọ ka ngwa gị nchọ ka ibido kpere febe chineke ọmụmere nke akịta ihe na-abụ mana enwere m na-ejechita ụka anya na nwekwara nna ebe tụlụtanwa nchọ ka inye mmụọ niile okwukwe gị niile ka ị were febe chineke ụmụ ụtọ anyị na-abụcha egwu dị na nwunye nchọ ka ịdị nwa closer to god wepụta obi gị niile okwukwe gị wee fere Chineke pụta ihe na-ebi aghọtara ihe na-ekwu eziokwu ka ị na-ekwu anyị nne dị n'okwu gị kama na ilekwa anyị ga-ahụ na mma na anọkọ n'otu nwere ikpe mebi otu a na-akwado ibi ndị tabina ọ ga-abụzi ịbatazi n'ime ọgụrụ ndị na-ezusoro kịta ọ bụ na mm. eh, mm. mamụrụ ekpekpe Nikul Makoda. Tudo dá, Lady. Porque não. Madame, essa menina Juliette já foi humana. Eu não. kpọzụkam ka onye na anyị bụdoro nọ na-ele m anya n'ihu asị m na eju na-eche ifu mama nnukwu onye gwagara m na goleji anụ m oge na-ekwu ebee ka m nọ na-ekwu ya so gị nọ nọ gị na-epikugharị ka oke achụchụgharị chọchọchọchọchọchọ ụbụrụ ọnụ ka ọ ga-egbu gị nna ha bụ na gị ka eburu onwe gị uru sorry for yourself my friend ihe nwere uru gị ekwutecha so mụ na di m nọ n'ụlọ gị na-eje nyụgharị m ọgịnị kwa ụlọma gaa kesara m ji na biko Chinyere echekwala m na itoruola ihe eji nwaanyị eme hmm? nọ nọdụ iburu ihe dị ọsụkọsụ dị gị n'obi na-ebugide ndị ọzọ e, ma ndị mụrụ amụ e, Chima ka kpọọ gịnị enweghị gị efegicha mana ị nwere efe na-agagharị na nsogbu nne nke na mere gị masị ka ị mara dị gị wa n'ọhịa na chi ma obodo dị gị nwere hmm. gị ụmụ na anwụrụ igelagin apili hangara mudia sigara sa igelegin abu munneka abu munneka mura gina azo wobo dan mo wodoma gina azo da na su bu imra gine na na na na gine o kudu ma yi webi eh ini so aka do kan kan bra di shalo ajo na pitor na wa wa ta kiri ni channe ka ko wa ta do do Akwa mwana gino la. Gino zugo, zugo, zugo. Nkola, wabhane wa gino la sisa. Bullets are non non, obìnrin ọ dị mma o efu ya na nna ka zikwa ya ka ebe nwa mama ebe na onwe ya bigo n'ezi ọnwa n'ebile bi na nwa o mm, na ụdị mma ọfụma nnọọ ewe maka Lagos kee maka nne na nna ya nwa m na achọghị eziokwu ebube dị mma sọrọ a na-ebe dị mma na be anyị bụkụrụ nwe anya fi ka ị mazi ife ị ga-ekwu mgbe a na-esi na kichin ọ sị na ọ chọrọ ibute ụgba ụgba dị mma ụgba nwere oge eme ya ka ọ sama sokwa da tun ko kun be da ne ba to me du da ne no ba elu go o ka da pe o da ma so ali ma so ali ma to no go ko amen amen efe ọba se agunye ngo ki gudo ki gudo ran o kesi gbe o kai mi da kama se gbe men ọba yi ogo na ayo tena ba da abule ti si le bi o ti bo na ke mo na ke fa fa fa na ọ na-afesịkwala ya ọgwụ ya chọrọ ọla ya ka o buru ibe na-abata n'ime ụlọ ọ bụ maka ife ọ ga-eri ọ maka ego eji ife a na-akpọ na nchọcha ihu gị anụ isi ka mkpọ gị na fon onwe otu m ga-esi wee nweta gị ife a na-ekwu ebe a mana ofu ife njọ ka ịghọta bụ na alọbụkwana m ya afụka m ya n'anya gị ndị lọbụ mmadụ na-ese eme e na nchọ ifu ga mma gị si na e e nchọ ego Ele don't worry, I'm mama for. Uh, ego ne ka ga eji ego bi fe. So so 10,000 naira. 10,000. Ahira. Um, the job di je, o ma yan we fe ndi abo. Kama kita, e wa mi quick cash na office ba. Ibe gi no, I go dey check, eh? Jija bom na bank ka ni ego. So ba dey. Yes. Tell you to be tell you eh? to abroad case. So Excuse me. nwefụtara ịnụ from you ibe ngwa ngwa na nche n'ọfịs gị jere nwa na ebe ahụ emeka não ọka ibe ebe mmanụ na ya kpa não não mụ na ụlọ na-abụ um, Bridget ị ga-eje n'ọfịs sekretrị gịnị não emeka mkpọ ọka na-akpa asịrị m não na-aba não asị m gị jee n'ọfịs sekretrị gị nọrọ não ebe anyị emeka mkpọ gị Atakwambia na pa part of my own. Ongea sana. Neka, biko. Tena. Ubona. Yeah. Kefika wema kapalo nyekija pale mnono. Neka. Ele pwana pasi divango Pois lá Baté, a sangue tá fazendo muito bom. Oi, filho. Oi, filho. É, é, é, é Mas não né? é novo, né? é chama é que é lunch. Eu é na passiva. Aí, eu vou é, e eu quero um olho e eu não me lanço. Um olho e aí foi minha é. Inte, ah, mano, na tapa da zona uano. Muito bom. Vamos com uma moza. Ok, é Fico se cansando. anyị ga-eje shopping ịgụtara ife ebe isi dụresi ndo ọnọdụre m anya anụkọ nwere dịrị ee mụnwa bụ chi ogbonna dakpọgo je international shopping abroad obodo oh, oyibo chidebekon india pakistan bangkok america you know cologne germany kpọọ ya afa anyị ma na london onye ọbụla na-akpọ Harrods shopping center Harrods ebe a a na-ele ofu handkerchief 10,000 pounds ha nwere eje ebe ahụ mana kịta ka ngosigo gị a na-ekwu ekwu a na-emere emere ka ebe nakala anya ego na mmalụ aja ego ego igwe dola ka nketa dola hard currency so mana kịta kwado ka agbada It is serious. It is serious. Nay. Kwara kai kwara kan je goli da shi ko ne mu fin da ko. Na ya eh. Ni so ina na ta ko na eh. Ani ku ku. Ade na na. O ko besi na da na da ni ru. Ma ko na da ni ru. Ma ko na nkechi ị na-ajụzi ị mazikwa onye m bụ nsị gị na ife ọbụla m chọrọ na m ga-ewetịa trọst gị ama m ife ihe eme skin shoes hei nne biko nwoke a nwoke a spendekwa ego ebe a eziokwu nwoke a na-ego n'ihi ebe a hmm, ọ biznes mana nkechi hmm? nke m na-ebigo isi na nke gị na nwunye gị nsị gị na nke mụ na mr ogbonna ebego oyimunya anya gaa n'ezi yọtago ike m ji ede eti ụmụ nwoke n'ụgwọ ọnwa ya agwụgo m nneka ama m na-ebu ka ị na-ebusi ama m na-ezigbote egwu iji fee nsọ nna ọgwa gị na-ede ahụ ka imeekwa ntị gị ọfụma ka nkwụsị enyi ike na chapta Mr. Ogbonna e ozugbo ya na ndị bịa ịghọtago ọbụrụzife gbasara ọ Ogbonna na ndị bịa hmm. mana Emeka na-eme pati n'anyasị ka eze Emeka o oh, Emeka nke spepa dila oh, eziokwu kedụ nọta ya esi wee fụ Emeka ebe ifu inwe nnọọ ndị kasị Emeka maka ya nwee ego nne nwanne m bikọrọ rapụ m nnọọ ka m bilo nnọọ otu sọlọ m ghọtago Lagos bebi.

Ai, gajano. Hey. Amanu. Inadizadi, inadizadi. Hey. Ai, gajo. Maybe you want to know why we'll go chair now. If you go go na. Amanu, only a good fazer also. Hey. Hello. Yes. Mr. quer keficha com mmeelu gị. That's na nwunye m. Mijelu nke ka nke bụkwa na ofu anyị anyị nwere akpọrọgo agbazimaka nwa jụrụ ya ụgwọ N'ahịa gee m ntị akpọzikwala m ọzọ agwago m na mụ na gị nwerọzi mmekọ nke mụ na gị endigo na ife na-ekwu ọ dị mma ọ bụ ịtọ ka nsị wee jee ọwụ na ka ndị klọb na-anọkọta kpọkọọ ndị ikwu na ibe na ndị enyi si ka a bịa soro ha ṅụrịa maka ofu onye otu ihe ọma dakwasịrị a na-ekwu ekwu a na-eme eme a ga-akpọzi onye ghara ibe na klọb a ya ọ emekazi emeka nwere ego ọ maka nnamdịzi bankers banka plc ọ bụrụkwa nke republic liability ọ prọfesọ of local currency ka ọ maka mụnwazi oti mkpu amekazila kwụsịzi ịkpọ nwa oti mkpu asịzie m ka m na-eti ka ọzi ka isi afụzi wee kwawa okpunu ha na-epromotu ya bụrakwa from supervisor to assistant or senior supervisor ọ asịzi ya headzie the foreign department of Niger Benue Bank biko na ọ dịrị efere ndị bank biko soro m na ịnabata isi afọ wee kwawa okpu n'anyasị a Mr. Tony Chukwudifum Nwosu ọ aghọtara ife m na-ekwu a ga-ajụ ase na black market ama na ichenji dollars to naira ọ bụla esele enu ego ya bụ onye ụnụfụ na-abịa ife a bụ uncle dollars brother pounds nwanne french frank biko onye ụmụ na-afọ ọdụrụ ofele ọdụrụ ofele ọdụrụ ofele nwoke gbogbo Tony PFC professor of foreign currency bẹ́ẹ̀ dj achọrọ m ka ị tiri anyị mizik dị ma nwe mizik dịkule nwayọ ka toni wee nụ saa anyị gaba n'iru na uche ya dị n'ife anyị na-eme owetago biko dj egwu afọ ka anyị bẹ́ẹ̀ ọkwa ya sị gị wee ihe bẹ́ẹ̀. Drama for us, big drama. sardento, nobili sa basalini. Eh, abu ama fawego. Hmm? Ye sa na bego. Ya makoma. Ba e wuka nka afọ nke m. Owu foto na. Mhm. Nde na so. Ama m da. Ama m. Ama m. Moto ko na ka. Oi bedada. Gbogbo ọtẹgọ nínú. Ìlú tó gbà yàrá secondary school. Ìnà àkọlù máa kọlù. Àkọ́kọ́ ni ìdílé tó lè dìde ń bọ́ òbí. ọmọnyi a ịghara akọgbu onwe n'ọnụ ịghara akọgbu onwe n'ọnụ emeka ọ nwere oge iji akọta onye ọnụ ịnwere ebe gị na eri anụ ọgụ na klaasị ọnya nwanne ọ eziokwu ka ihula emeka anụ m alụ na bank tony nọ na bank ọ ma mat mụ nwa amarọ n'ezie n'onye na-asị nnọọ eziokwu ga nkwụ spare parts dealer the first of the University of Edumota na si na Tony dị Lucky. Si akpọrọ okwu afọ nnu ya maka ebe ga mme. nke abụọ ga nkịta ka ndajekwu ya isi ya na ya na-agba egwu mgba eh. ya abụlele ọyịa nwa gịnị wee mezie ike Chinekwusi ka ọ na-emara onye mbụ ịmara nchọ ụfọdụ na m ga-eweta nke bụ obele okwu na ya aka ife ga-emenụ anọrọ m ya nwee Kevin and Milan of the See, come again down. Oh my, would you say oh, no? Oh, come on. I'm <laughs> Thank you. I'm so

so nneke ka biznes isi ọga na gị kpaa ka ifo Tony achọrọ m imepere nwanne m nwaanyị domiciliary akaụntụ n'obodo oyibo e, ma agụkọ nwee na-anodo onwe ya so nke a obere ife eziokwu so kemgbe ị chọrọ ya mgbe ọbụla mgbe ọbụla Miss ka I marry you n'ọfịs. ok in office? Okay, anytime, baby, anytime. Um, Tony. Ị ma na ụmụ nwaanyị ya ma na-ekweghịzi ike. Ime ime ya. Ụmụ nwaanyị ga-agwa m ife anọ. Oh boy. Tommy! Mm. Tommy! This way, please. Ah. Mm, okay. Yeah, well, card, baby, keep on phone. Okay, plug it Okay, in that one, leg it off. Oh, take your call. Okay. Hello. Ah, uh-uh, ah, thank you, baby. Mhm. So, you were family. gibi yatıyor sınıfa. Ah, öyle mi? Ben de buldum. Let's go, let's go, let's go. going to for you, eh? Bye-bye. Yeah. Ifa mabiko meno sasa kama walisimu na poa. Mwazikija pale ititao. Kwa mzee, tetete chale, tetete mwenye mwenye

Sema acha kwambie ndio naweka da. Haa, ah, ah. kwa Ukokaa isi mbo sana ta. Ya. Mana, mwifu wa zani ndio na wapu kubwa sana ya. Acha nganje kanje njono. Kwa mwifu bana acha mimi. Ni basa hizi si mwase. So kwa kwa kwa kwa kwa kwa kwa kwa love you. I love you. Hey, Johnny, how are you? Ah, Tony. Unamtema service na gita kabisa imechana. Kitake mwanangu tayari. <laughs> Sasa so, only talk of work, it's not an attack. What's like here? God, oh, tell me. Like, I can't go. Okay, okay. I'm going to make you already. Make your single for to go to the now. Like, I'm going to go to the now. Obufa na atu. Eh? Obuta ni trust. Open open a trust we go ama. To ba ngora nko heads obem. Afse mu Lagos girls awe na ekwe nko na nchole lo. Otegon. Oh, eh? Tony. Eh. Achọrọ m gị. Mba, n'ifi ihe ewute na na ha ọnwa ọnụ mụ na nkịta imesịa yi savisi mụ na ebiri n'ụlọ ka nwunye. I love you so much, ka na Mana ngwa ụmụaka na-agwa ya. Ebe ife achọrọ m ụmụaka ɛna ayɛ si kyɔtɔrɔ yɛ akatata o bata mm. mu n'anya go. <laughs> bàtú nga i love you so much. i love you too. na olùbẹ̀rẹ̀ tó ní fún wọn ti tó yẹ. kankawa zakita ẹ kí ló bí àpamọ́ náà bó ti. okay bye bye eh? take care of yourself. chetara m ife ndị nwere ime n'ụbọchị taa biko ya the chairman himself onwere ife ọzọ kwuru ok mana o nyere taịm ọ sị ka ewee gbaa ya it's okay now that lady neka, or can a reception ever? Because she si I na nchọrọ efe ya batawa Good morning. Good morning. Please. agadirinkiwe kọfị kọti thank you very much so edition o nwere feature so kem the business ịchọ kama na ịba um, actually, um, oh Hold on, Hello? Yeah. Oh. Good morning, sir. Yes, sir. Yes, sir. O ziri m nke mana ịmaga sinsi o nwere ndị mụ na ha nọ. Eh, thank you very much, sir. Thank you. So, sir, amaghịzi m ka a ga-esi wee mịa kịta ama mgbe a ga-etinyezinye anyị mfe. 3 o'clock adịghị mma. Okay, so that's all right by me. Yes, sir. Yes, sir. Bye-bye. <laughs> Because <laughs> my director wants me akita. So, yeah. Oh, my candidate guy guy go one another. Open name customer. Kika is more business. So we cannot reform in any stuff. So if I am, it could be uh-huh. If I was in the governor, I told me my procedures. What happened? Engage you my parents, counter, and I get my market yeah. So, moment, please. n'ime akwụkwọ a ka edere usoro niile esi emepe domicile akaụntụ na ụlọ so mana ọ bụ na egosi anyị nwe ife ndị ya ịgba mbọ hold on please hello yeah Tony speaking oh biko ka na ndị akpa ndị lọrọ anyị na New York otego m ji ka m nweta yeah now gee ntị biko gee ntị ihe ụdị nsogbu anyị na-enwe ebe a kịtawo na even before okoro na onwe ya nataba o siri obodo oyibo kpọọ anyị na-akọwa na LTI rezie na naijiria ebe a ka a na-akọ sịwasịwa n'ime anụnụ suppose garanti yi ebe ahụ so ya ka anyị ji wee send the fax kee ihe ụdị nsogbu ọ gịnị ọnụnwa dị suppose itres ya from hong kong to city trust ụnụ dị suppose di trust here. okay my friend ka a ghara ịdọkwu ogologo first thing tomorrow morning i'm going to send i'm going to send the advice i ji wee dlc then every other document ụnụ chọkwu will forward it to you go. o ekwu You got that? so ngwa nke o here. bye bye yeah. biko nnewekwaliwe na um, ọ dị ka na megbuzi oge gị n'ọtụtụ anọ kekwa ihe mmadụ ga-eme anyị na-anwa n'oke anyị n'aka masị ọ bụ na o nwere ife m um, dị ọsịsọ iji n'aka kịta aka masị ka mụ na eje lọnch agụ agụgụ m <laughs> ọzọkwa <laughs> na ọ na-awọch wet n'anya n'anya ama m na ịgwago m ya mana um, ọ gara amasị mmasị na iso m jee kama ya bụgo na ị chọrọ ime ife ị nọrọ n'iru mee ka epetit m na-agba abụ ọnyịkụ ka sọsị nọ n'iru otu m na-eri nri na-ekiri m ọ ga-emekwu ka ada wet Okay. Oh iya. ya. Bunda, bagaimana? Kami sudah kabar untuk menerangkan sendiri ini. Mengenai orang di sini, bagaimana yang nyata? Tuanya yang dulu di aku yang ini Hmm, aku kalau mau jadi musuh saya, mungkin. mama gitu. mama onye aka iji nwanyị ekusi ike ọ bụrụ ife gị ome mụ isigbo dị n'ọta isi na-eji Security. ezigbo di m na-eme ebe a onye bụ onye agịnị ya na-ehi ebe a ọ Tony kedu ihe ị chọrọ n'aka ya achọrọ m ka ihe m ike ka m were mmemi n'anya ka m mesie ya ike ka m si wee mee ndị ọzọ ọ na nye ya na ị ga-enwe aṅụrị aga m ike n'ihi ya n'oge dị ugbu a ana enye gị ike ka ime n'anya ife unu asịwagokwa oge niile simsimsim ke nke gbasa unu kịta e? ke nke gbasa unu e, ma eme ka ọ na-agbazi pathfinder ma ọ gbara madam ezigbo mmadụ anyị kwuo maka nwoke ihe ya kọmplen ekwuo maka nwaanyị ihe ya kọmplen ka efe ịchọ ka mee biko rapụ ya aka ka anyị kpalịsa dị mma ike ịhapụ ụnụ aka n'anya enweghị m ike ịhapụ ụnụ aka maka na unu wọnye m nwaanyị agwago m unu ka ị ka nwaanyị ga-esi nnọọ were obi bido ebe nwoke nọ hapụ na ụmụ nwoke aka ka ha hapụ ụnụ aka maka na ụmụ nwoke fancha niile bụ amụnsu eziokwu bịa etel ama m ka ọ gị kịta mana ụmụ nwoke gị na-abụrụ ofu ka njọkọ ya etel ihe ejizi nnọọ maka na chuka sụsịzi ya egede rapụ ya onwechọla ụmụ nwoke niile si otu a na ngwaanyị ụmụ nwoke niile abụrụ ofu nkechi echetala m ife nchefugoro echefu echetala m nọọ maka chuka ọ bụ na afọ niile nso Chuka wee taa chuka wee hapụ m ma oge chuka na-arahụ na stọọ m wee soro chuka arahụgide na stọọ chuka wee kpata ego na-ebugharịrị m selula wee jiri maka agadi nwanyị agadi nwaanyị ahụ ara ya dasiga ada wee hapụ m Chuka Chuka biko zie biko zie ebe ndị ga-esi ha chukwu m na-abịa gị otu a ka ego onwe ife ọjọọ m mere gị ike ya agụgo ma ọ bụsị ya ike m agụgo gị ee Chuka dịkwa mma o titakwa afụ n'ihe m gara maka gị Se tá com gás na lá na shop, alguém tem o eterno. Nonsense! Ao fim da tá macam. Quando eu não olho assim, nem eu vou pegar a gabum de uma. Quando eu moro. Moacho, chuca, agora ele pinha. Etel, é nem pinina. Né? Nem pinina. Né? Ele veio me ensinar aqui, boa. Já tá from my house. não tinha tá no no zoma, é fui abaixo. Daí eu sou. É de uma fatica nada, me chuca. ọ dịkwa mma ọkwa ihuru Chuka so Chukwu bi n'eluigwe ga-akwụ ya ụgwọ Chukwu ga-akpọ Chuka ọkụ anụ ọfịa ozu nwụrụ anwụ mgbe m ji eyuzu ụmụ nwoke ka m si eyuzu ọda wee m nke lụọ enyi nchepụ ya chila ọzọ ilu na-asị nkechi jikwala okwu ebe a oh. ọ dịkwa ka m ebidogo laik gba nwa na foto hmm? isi gị ichi ịgwa m na ife ọlụgoro toni maka ọgịnị mfe ọlụzalịa ka ife ọnụ gbasara gị asị ka afụbụ ndị ebuzi ụzọ ya ọrụ ndị tupu alị ewedị nna nneka ịkọ akụkọ lọv nneka na lọv <laughs> Nkechi biko ma ngụrụ ya nọ na fon ọ bụtụ na ịkpọ m ọ bụrụ onye ọzọ anọ Love in Lagos. Come on, tell her. Hello? Yes? Please hold on. Kọ́ láàsì pa. Makatoni. Tony, darling. Mm. Yeah. Ee, ị ga-abịa nwa mgbede a karịa n'olili ka mm. gị Tony, nwaanyị ọzọ. Mm-hmm. ọ dị mma na ọ na Okay. called the Zen. I love it, <laughs> Chibugo, gbasara gị hụ na ya ka nọnọrị anya na-eso ụgwọ ịmọbụ onye bụ nke afọ gbasazikwara gị naanị ka ngwa gị ihe mgbabata bi m otu ahị na ya mgbe toni batara anyị amala onye nwụna each other na be mụtara Tony, ọ dị mma ka ịmata gịnị bụ this thing? Hey, hey, hey! Jelika, hey, hey. Ife, Ife baby, ama na ọnwa ibe mmeke, ọnwa ibe mmeke, gị nwa na-aza nne eribe butala inu n'otu ni na ifu rapụ n'ụka gaba nwa mmiri tọgbu iko ewere m efu unu kịta unaka nna na toni nna na mana ikwesịrị ịghọta na ngụ gị ya asị na kike fonu gwa m na ị na-abịa oh, ọ gị gị sị gị na nna bịa be gị gị kemgbe nke a bidozi hmm. pụtara ghọtazie n'ife anọ na ọnwa ife dị n'ime nghọta gịnị bụ na ma nwa nwa oke mba nneka na family friend nke o nwere eh. njikọ mụ na biko za nneka makwa ka ị sọ njọ ka ị chọọ ịgwa m na iri prison paper ka e oh, ya ya e e na ị nọdụ n'obodo anyị ịma ihe na-eme biko gịnị na-eme na ndị polisi nweta ozu ogbonna na stọọ dị na bel a sị na ọ kọmiti heo nwa okporo ebele nwoke emegbuo m bịa anya na ya achọrọ m ka unu wee fi ogbonna nye m nsogbu kịta anụ na Nneka obi fekwara azụ echi ịgwa m na akụkọ Ogbonna nwunye ya na nwa ya nwụrụ n'ofu mgbasa na ọ na-emetụ gị n'obi hmm. gị na-atagbuzi gị na ngwakọziala anyị ọ Tony Tony Tony kwa gịnị mere Tony ị makwa na m ji ebe Tony wee fụọ bele nwa ọchịcha ebe ahụ onye nwa ọchịchara nke kachasị m wee wee m iwe bụ na toli wee bata wee ma ya ka ọ nọ fụrọ m wee jekwuru ya hmm. akwa ekwuru m ekwu na ọ dịghị mma ịtụkwasị ụmụ nwoke obi unu asị na asị ihe m kwuru omego ugbu a ka ọ nọ mee ngwa nke nke wụ na nwaanyị ụtụtụ ehihie abalị ihe na-eche ụsọ nwoke ihe m kwuru mekwara ka ọ nọ mebe anyway eji m ewe wepụ betoni o wechụrụ m pụọ n'ilo na-ayọ m mana eme m ka ọ ghọta na m akaligo ịdị na eple kọna kọna ọ bụ ife mmadụ na-akali akali biko chenụ ka mkwụkwọ ahụ okwu anyị na-ekwukwa na ebe a dị very serious nhicha egwu m na nwa anyị eme ka obi toli pụọ n'ebe ị nọ mụnwa ị mazikwa onye mbụ na m chọọ ife na m ga-eweta ya nwa abụrụ ọma okwu ọkwa toni ọ bụ nke m Anụ m ga eweta ya na ebe na akwụ na ofufe ga-eme nwee ife ịchọkwa ka isi ezu ka otu isi meghe ụzọ bata n'akụ aka nwa ife na-emeghe nwa ife ịchọ gwa m nwaanyị gị ka iwe ya pụọ iro biko kpọrọ ya ụzọ chọọ nwa ihe na-emeghe n'isi achọrọ m ime ka ịghọta kịta na ike ga-agwụgụ m achọrọ m ka ị laa be nne gị hapụ m ka m zuo ike mụ na nwakwara iyi laa be nne gị na nna anyị ga-ezu ike ike agwụgụ m onye ga-amụsịtụnụ igwe ga-akwụ esu si gị ezi ihe gbasara anyị n'ime ya nke gị na-ewute gị mba toni ihe eme m otu a toni nwaanyị abụ si gị na-ajọ m ụkọ ịfụrụ ị naghị afụ ya toni ana m afụ ya ekwena ka ọ lapụọ gị toni si gị si ebe a na abụ unu si ebe a laa toni ihe eme ihe eme m mba ihe eme m otu a toni mụ nderike ike jizọs karịrị ike gị si n'ụlọ apụa toni Chụpụ ife amụ. Isi gị n'agha Jizọs, ike Jizọs karịrị ike gị. Chụpụ ya nọ, chụpụ ya nọ. Biko wepụ. Isi gị wepụ biko. Tony mụ. Mụ fi. Ekwesu. Mụ mi fi Tony. Tampoco tiene mura. Biko wepụ biko. Yafu. 나 속에 아론님 난 망해. 꺼져 꺼져 먹었어. 우와 아까. Tony, my darling. Mm-hmm. Tell me, my beauty. I love you. But what if I get Kalamunai? taa mechie ọnụ taa ị na-achịkwa m na ife na na ya eme ka si ya na nwa ama na-akpọta n'isi Lagos si na amanụzi abịa nwanyị ọzọ n'ime ndị na nwatakịrị na-echere usoro gada ọ agba amụrụ nso gara bụ ego mmụọ ewu ịlachi ikpu ugwu ezinụlọ anyị na anị nwatakịrị ka ihe gbasara okwu amara anyị na-ekwu ebe a ka ebe o si gbasa ugwu ezinụlọ ke nke ka mma na m ala ife ochi mụ na ya na-enwe kata kata ugwu ezinụlọ kpọọ n'ala ka ọ na mụ abịa kịta nchọpụta na ọma agara mụ na ya zie ka ezi akpa ọ mụ na nne gị kwanyere ogige n'ubi ya ọ pụrụ gị si Lagos bịa gwa anyị na onwe gị na echi enu ya oh. anyị kwanyere gị oh, so n'ụnụ mata ụnụ ọma na ọmụnwa jiri aka m si Lagos bịa obodo abịasị na m ọchọ ịlụ nwata mesịkwa were aka m bịa kịta na-asị ịlọ na ọma enwezi isi ịma na onwe ife mfu n'ime ihe nsogbu na ike agụgụ na onwe ife ọzọ biko zọpụtara m Tony m biko zọpụta anya gị taa Chineke m Ifeọma ọ dị kwụsị ga-akwụsị ịba kwapụrụ amara ọtị achọrọ m ka nweta onwe ị mara na tony abụrụ ezigbo mmadụ nwaanyị nke chefu onye a mba dị menweghị ichefu tony menweghị ichefu ịmana bụ tony n'anya eziokwu ifu tony n'anya onwe hapụ gị maka nwaanyị ọzọ ama na o jiri onwe ya tony ejiri onwe ya nne e ka bụ onye na-eme ife a mana ama na nke chineke na toni ga-enweta onwe ya na toni eburu onwe ya mana achọ nke ma kwuru onwe ọka ekwensụ si gabatabe gị except burukwensu ndọtị mụ na toni abụrụ ekwensu toni abụrụ ekwensu antị Anya bụrụ ekwe zo. Onwere ka Nneka si ga-afọ ọsọ nwa ebe toro inu. Ọ tolichụrụ m, ọ nọ na nụ. So nne biko achọrọ m ka ichefuru ya. Achọrọ m ka ichefuru Tonia. Ọrịdị nna n'obi adịrọ na gị ma maka okwu mgbasa ịgba nkụ. Mana dị isi na-eme kịta ga-eme na obi adị ya mma. Ọtịcha proud ebe ị nọ. Unu ya ejesi mesie yu safisi rute ezigbo ọrụ chọta ezigbo di Antonga bịara ma m echefu atụghị ọkwa ịmana afụto n'anya dị Fakunye the money. Okay, that's good, good, good. Ah. okay. You want to get it? Want to Hmm? Okay. Okay. Okay. I'll call you back in 30 minutes. Hmm? Dalo? Hey. Dalo? No. <laughs> I forgot no noon on in or each by the pool. Hmm. Mm. Mm. Go down on a bigger now, walker. Hey, frog of an apocrypha. ife ịghọta bụ na ife anyị nọbụ Lagos amarọ ndị a na-eze and more why dogs are my pet and my trust nkịta karịa mmadụ Because I can predict a dog mana ama ịma ife when he came in the next minute I'm in the seven or so mgbe ọbụla ife nwere nkịta do about 10 here kiri isi adị to her. Hmm? n'anya why not so ofu bedebe akwa ị na-ada ebe ife m ga e nkwa bụ na amalụ ntoni ọfụma toni fụrụ ị e n'anya Emeka e ama m na chi kachi m obi mana ihe niile abụ amụghalị ị ma na izizi mbụ toni si nsi na bịa ebu anyị ara ekwu nke anwụ ekwu ọ kwụsị ịgba nkwụ ịma nke na-ewutekarị ewute m nkịta bụ na nana nne kabizi ife aghọta m kwụsị ewute ya mana ofe ife na agwa ya bụ na agwọ maala ebe o si ligolu ga-esikwa ebe ala ito kedu ịdị ilefata eme ife a ịma na amaghị aga n'ụzọ ka ndị mmadụ ghara ịdị na-atụmaka na-asị na onye anwa di erapụsị nwaanyị ọzọ ife rapụsị kwa ife ndị ụwa ga-ekwu fa gị na-ekwu ife m ga-agwa gị bụ na mụ na toni adịka anyị ụmụ nwanne Ma, ma wakwa tou ni wap. Ma wap wiyo wap. Apo se ale me a. I fe lem ne me di banyi. I fe long we mne me wap. Ke, ke di di ou le te fifa? He? Ke, ke, ou che mi. Apo se e fi. De ou te fna yi. I te ou se ou dey pe se wap. Apo se yi an wakwa wap. Mwa be a dekka. na-ekweghị nkwa ife niile ya adịsị mma mma akpọsi iwa ya kpọọ Nnamdị anya si Tony na ọdị anyị anyị bụ okwu dịka ụmụ nwoke ifugo ala nwa na-ahị ya bụ Nneka ọ ya apụ ya n'anya hmm? ngwa nnekwe bụ Tony ya abụnata nke gị amarozi m ihe m ga-ekwu ee amarọ m ife iyi ekwu ya dịbalụ chukwu sọ chukwu nọ n'igwe hmm? ife niile ya adịsị mma hmm? nọla ebe ị nọ I have a surprise for you. esokwara m n'azụ mma wetara ya ife Tony Tony. Na see where there. All bros of spare parts come. Eh? Na you. Ona waka. Na you Na improve go kwa. Of course. Improve go. I'm surprise him now. Unu lo spare parts come. Na Tony. Ke ife na emezi. Okay. Inu mgbadazikwa ka ị na-eme ụwa, ma nke ị Tony mesịa, na Tony e eh, e mesịa, ọ sị na enwere problem. Erapụ Tony, ọ sị na emesịa, ọ sị na problem. Na enwere problem, and ị maara na enwere problem. na anyị makwa na enwe problem ya ya nwe ife chọrọ ikwu onye chọrọ ịkpọ nze osu kpachakwa ya kpọọ ya mmadụ ama na ama aka ọya ya ya ya ka akpọzie nze osu ka akpọzie nze osu imere anyị pụm imere ndị otu anyị takpuchi ọnụ ke ka ị ga-esi wee triti ife ọma otu anyị si wee triti oh. ee eh, nna atụ na ịnakwa eme ịnakwa echeki o ha emeka eche na ihe anyị bere anyị tebọl onwe mgbe m n'obi na-abịa mụ na na-ebido ikwu ihe gbasa my private life na anyị na-ege ntị my friend ya si gịnị ịdalụ anyị ịghọtago maka na anyị ma gị toni gboo gboo ọ bụrụ anyị ịtọ na nna m je sekọndịrị skuul anyị amarazi onwe anyị eh? ọ nna dị ka a na traụza mbanụ ọ bụ na ifi zitere ụlọ ebe a biko nụ n'ụlọ ọ bụrụ anyị na ife anyị na-agwa gị anyị ụmụaka mana ife anyị ma bụ ịgbajọla ya anyị mara ife gị mma malekwa ife mma mma ka ị ga-esi breki relationship gị na ifi oh, oh, maka anụ ọhịa anụ nwa nneka onwe oh, ka o si ha na-abụ ka kwuo moto efu toni nọdị anị ma fere nọdị anị ka anyị gwa gị okwu gị nọdị anị toni kedu ife ịchọ asị gị ah, ah. kedu ife ịchọ ife ịmalụ mma ife ijere akwụkwọ jee ọfụma ife ị na-erube isi ife ị na-ejechite ụka ike na adịkwa m shọ na ife ị na-eweta ọkụ ọfụma ọfụma na ọnwa na-edi shọ ọ na-eme ya eme Tony biko na ihe merenụ achọbụrụ m ịgwa gị ihe agwanụ bikos eche m na onwezi onye nwere ụmụazị maka mgbe ịhụ gị na Nneka na-agagharị ihe ọrụ na-agagharị nwa gbaa nkịtị maka echekwa m nọọ ihe nwoke na mmiri ịpụta ịga na mmiri igwucha mmiri epụta hichasị ahụ gị ike etu a na Nneka si wee jee na ya bụ mmiri nna ama na ọ dịzikwa ka mmiri ọ na-erizikwa Tony chere ka m gwa ụnụ ọkwa ihe niile na-esi unu n'ọnụ apụta tata ọkwa ka m were hapụ Nneka eziokwu gbata ọsọ ihe anya ụfụ na-ebute ka m gwazie gị eziokwu Tony Nneka wukeza ya ọ na-eke okenye ego m okenye ego Emeka okenye okenyego kwu Nnamdị kee ifunu mmiri gịnị niile ị na-ekwu ebe ọkwa sọsọ anya ụfụ ka m wee hapụ na chọbụrụ anyị okwu maka na anyị che na anyị jee ife anyị pụta ka anyị si wepụta ihe nye ọrụ obisi ike n'ọnụ bịa na ọnụ na ihe ọbụla sọ na-akọrọ mụ ebere ife ụlọ nke n'eziokwu nnụnụ toni ọ dịghị ka ya nakọtafụ ihe dị ka asị gbawa gị siwa gị hapụ hapụ ya toni picture proof siwa gị ntị ị na-alụ okwu

Hey, <laughs> eh, yeah, this battery is going down. That's what I want to. mm, <laughs> baby. Mm. Mo fi ife nche igwa gị. Afụkakwa m nke na-anya n'anya. Ama m ya kịkwado bọọlụ. Edeshọn ịma saa nwa ahụ. nwere onye ọbụla onye ọbụla nwee ike ikewa mụ na gị, Tony. ma CY ma Nnamdi nke bụ Emeka m ga-eweta ya mana gị ọ bụ Tony kịta ọ mụnwa gị ịnọzi n'okpuru m ifesozila m ka m ga-eji gị welu mee Great. that's why baby. taa my word, we better call an ambulance. Fuck him! Now you listen to me. Our train will be open right now. Get those brokers back in here. Turn those machines back on. Turn those machines back on. You and your snowbound pies. You idiot. Where's Beach? Where in the hell is Beach? Uche, you got my dad, I'll let to Sogogi. Eh? iche nọọ ịbịa ebe a ị na-eme nnọọ efesa ọlụ gị ọkụ ya mba sista ọ gị kwan onwe ife eji ihe tie emesigo m ife na-ekwubigo ihe dị mma afọ ime ọnwụọ na asị m akwapụrụ amasịgo onye edozigo m unu ọnwa ntị obi aka nwụ ka m wee zuo ike webatazi Now that's your number. We pay me. Mbe me si alogi fe no na. Eh? Imam the thousand of brother gozo. Eno dia? Mm. Afu go no e fi cholo. O e fi cholo. Me se fi cholo. Ma u ba ki sa no mo ku. Ogi na ko ne? ka. No di ma ni batago. Che da chora zi mo pale no na no ma ozo. Nugo. Ogi ni. Jo wan de gi wan. Bia bera ogi ni. eziokwu niile onwe ife m gwara ya onye asị ịdagbu efe ije ọnụ wee kwu kịta mụkwụnụ mara bikonu obila oke anụwa na-asị m ma n'onwe maka na nsị abalị atụ volum tv na-eme mkpọ ọ maka chukwu onwe ife gwara ya ọ ga-asị mechie ọnụ mechie ọnụ so ndụ ị na-eribu ka na-ebiri ya onye kwuru ozugbo ibere ya na tatatatatatatatata akwara ah, sị akwụọla m ụgwọ akwụkwọ ka ide nwe na-agwọ mata

Kenya nwa m na 150 naira oge bụla nụ napụ ego ndị na-ewe iwe ọgwọ ewe kama ị na-agwa na mbata ọrụ ebe eji ite mmiri nwa nwa egosi gị ihe mmanụ ọkụ na-eme n'ahịa azụ ndụ ka na a agwa m na onye ụlọ ọrụ biznes ọbụrụ na ị na n'ebe ọzọ ni máa wọ tẹ̀kẹ́ kalẹ̀ lọ́nkà. kamu nih gue ini n'amaokwu ọzọ lelee anụ ọfịa dị ka gị anụ ọfịa bụrụzie gịnị n'anya ka m gwa gị rapụnụ mụ na Tony aka rapụkwanụ mụ na aka ọ ife na-agwa gị kịta mụ rapụ gị na Tony aka eji m ụlọ aka unu nwere ndụ unu ebie mụ nwere nke m isi m rapụ gị na aka ka efe imi nne ya m ntị anụgo m ife ji wee kwu anụgo ka efe bụ na unu amarọpụ ife ga-anụ ka ọ gaa ee eh? maka ọdịmma nke gị rapụ mụ na Tony aka na ife na-ekwu if not if not o nwere ife ga-eme nneka o nwere ife ya eme o nwere ife ya eme adịghị ka ọ na-akọsị nsense m dịkwa m anya bịa ka isi bakpọ emeka nwe kịta ka anyị na-abịa ebe a asị m bịa ka isi bakpọ isi nwe kịta ka anyị na-abịa ebe na-akọchasịgolu m ife niile otu isi wee chụpụ ya n'ụlọ gị maka ife nwunye gị nwa biko biko achọghị m itinye okwu gbasara ebere nkịta ọ bụrụ ya gbaji nkịta biko onye a na-eziokwu na nwunye ị na-atụzi ife a na-eme n'ụlọ a iji wee nwee obi sie ike wee chụpụ nwanne gị nwaanyị n'ụlọ gị e- e- onye ọbụla mụ ya na-akpa nkata etinye n'afa nwunye m n'okwu a anyị kọwa na onwe anyị biko na-etinye na nwunye m n'okwu m ga-akpa ife ọbụla sọ m m ga-akpa ife ọbụla sọ m ma amụsụ ma ekwe nsu isi abụ ekwu ha niile ọ bụ ya ka ị kpọtara n'ọnwa edebezie ka nna ọ na-ekirizie toni ka o wee jide ndụ ịla n'iyi ịnụrịa ịnụrụ nne gị kịta kedu ife ị ga-eme m amajụ kedu ife ị ga-eme ife ị ga-ememe toni ma ọ ife imelụ maka nne gị a kịta o doro m anya na ọ nsogbu anụnwa ebere chọọ ka ọ bịa butere n'ime na njọ ka gị na onwe kwadokwa anụ ụlọ buru akpa gị akpa okwu na ụka wee batawa n'ime ụlọ ebe a ka bịa n'ime na nwunye nsogbu otu ụlọ na-eritere ụmụ na ebere ɔdi kpa nkotu a kɔma ɔnam nsiri ti mu na yi di nɔɔ ya buda akpa ne kita ɛ emu ne bɔbu na ɔsɔ gɛ wɛrɛ akpa ha di kɔn nɔɔ wa tso zɔn laba laba tɔ laba nɔ atsɔrɔ nsobi bi kɔ kɔ ebi wɔn na ahyɛ tukɔ mɛ tɔ nna bɔ ŋa okuyi n'a tso zɔn n'a tɔ kɛ wɔkɔ goola hapụrụ m aka hapụrụ mụ na nwunye m aka n'ime ụlọ gịnị nche che ozi na-asị m gịnị obi gị maka nwaanyị a ọ ma-elekwa chukwu amekwe ọma nkwe tony ọma nkwe chukwu amakwe si na ọmakwe bụ nne gị si ebe a kpọrọ nkịta In Jesus' holy name we pray. Amen. I send forth the magnificent power of the Holy Spirit to tabernacle on those behalf in Jesus' name. Amen. Can just somebody say a big M. Amen. Can somebody raise his hand and say hallelujah? Hallelujah. Turn is free in Jesus' name. Amen. Tony is free in Jesus' name. Amen. Praise God. Hallelujah. Praise God. Hallelujah. Amen. Amen. Amen. <clears throat> ụmụnne m nwanyị ife fụkarị m oge ekpere na-aga ụmụakịrị ngwa ego su arụ ọrụ dị iche iche gbaa anyị gburugburu mana a sị site n'ike nke chineke na site n'ụbara nke dị oke ọnụ ọkwa si n'ife anyị panja na gomba n'afa jizọs onwe ya enwerugo onwe ya n'afa jizọs Ah, é né? é mana dịka nsikwu ife fọdụtụ n'ilu ọ ka nkụ emesịa ma ọ ya asọ ma ọ nwere obere na n'ụlọ ụka ka ekpere ya ekpere pụrụ iche ma ọ kwuo ya ụmụ ife ụfọdụ ọ ya eme hmm? ah, hmm? Remain blessed. Remain blessed in Jesus' name. Amen. God bless you. God bless you. petróleo, o clube é na boa. ya mara ezigbo mma obi dị mụta maka ya ife ọbụla ọ chọrọ nweta ife ya asọgbugo ọ na-aghọtakwa ihe na-ekwu m ajụ ajụjụ sị enwe onye mma ihe ga-eme nwokorobịa na nwa agbọghọbịa ha bịa alụkọta dịka uju na nwunye maka iwepụ ohere ọzọ nke a bụ ohere ikpeazụ nwere iji kọọ ma ha ga-alụ ma ha ga-alụ akpọ m so ama m so ebe ochie na-adị ka ndị agbazie aha akwụkwọ dịka iwu nzukọ nsọ si kwuo kee ndị ji ọla eji agba akwụkwọ o Chineke uche gị ga-eme mgbe ọbụla anyị dị oyi nọ mana taa naanị mụ na Tony wee anọ otu o si wee sọ gị na si wanyị na nna ndị anwụgo ha nwụrụ n'ihi nwaanyị abụ bụ nneka ọ ya na ofu nne ji anyị adọrọ m toni aka na ntị maka agbamakwụkwọ a mana Tony achọghị ige m ntị nna ọ bụrụ uche gị ya mee mana agwara m toni akwa I'm happy with um, all of our guests. Mm. Mm. Naked, naked. Oh my God. And he said, oh my God. Oh my God. That's a 50,000 kankan. come. Eh? Mm. Nek how? What kind of money can you get in this? Ah, I can. Can you see what 50,000 dollars? If I'm the cheapest seller in the nation, I'm not going to ne kifa gana ọnụ n'ọgụ n'ọgụ nke gbalịdị mmadụ anaghị esite na mbụ bikos i were 50 dee ihe ka ego ndị igbo kwere ya anyị Tony, cara pequena, eu fui fã, não. Não era pequeno, não, não barulho. Ah, tu é de guerra, né, de guerra. Tony, como é que eu vou bem em frente, olha? ịma na emebigo m nnukwu ego n'ebe a n'ọnwa na-edozisi shọp onye fụrụ ebe a ga-agba na ego n'ọrụ ya na achọrọ m nkịta enyere m aka chọrọ m obere ego m ga-eji were kpotasị m efe na mkpọrụfọ ndị gara m ọrụ ebe a start and that's no problem. That's a 500,000 naira. Five what? source of 500,000. Really, you have a million. 500,000 naira. A Eburi. Oh, if you get a town. Oh, when you go, can how if you pull up on top. They give me the easy can have one. And one more dear guy, can you check out see what they do? I can't know I can't and the bank I Then no one can know or go back, but they will for I mean that. So, I mean, you're talking after the situation of the house. I'll go in now. In Jacqueline, Kena. And on there? jee chọọ anyị ga-ebite ego mmanụ ebe ị ga-ebite ya jebite ndị nwata nwe influence ọ bụrụ na ndị nwere ike ịnabụ ego a bifo ọnwa a na-abụcha ụmụ ama ntụ ga-esi wee gba mbọ nkwa ndị ekwe na nka bụ mbụ ha biko ka ihe agaghị ezewere anyị okwu ọ kwesịrị iwere ha biko Tony, nne m anya ọkwa ifuru ego ị ga-enwetarịrị ebe ọbụla sọlụ gị ije ife sọlụ gị ime mana mgbe m chọrọ ịga ịkpa anya ya n'aka ị na ife na-ekwu ọsọ dị ahụ sọsọ ndụ dị afọ ebe anyị anyere kọmpiuta kọmpiuta ọsọ fún akụnye anyị n'ife. That's better. 5 lughi di sozza, o in É? Eh? Ho qualche canale, che è fo. Che è tu? Neca. Guardi anche Wow. Emeka. Ah, Ify, hmm? how was it? They're very busy Oh, oh, I don't okay. Thank you. I don't Yeah. This, you know, one like this, and I saw you or something. Look at the guy, took my car, And, um, I don't you, I know who, man, You talk about the problem, you're so kind. n'ọrụ Chineke mana ofu ife na-ewute m bụ na asị na gị na Tony ka nọ mgbe mgbe e celebrate achọrọ m ịnụ ihe ọbụla gbasara Tony ebe a n'ala ya ife ife m bụ na ama m na ewute etu o si ewute ibukwa etu o si ewute m maka na nwa ha bụ Nneka jidoro anyị bụ Tony wee mechaa Tony sachaa anya fichaa anya Eh? Uh, tony anyị ma gba ụgwọ abụrụzi tony anyị ma tata anụrụ m na e, e, e, tony chụpụrụ ebe na nwanne ya n'ụlọ ọkụ fu nneka ọ tụrụ m n'anya ọ tụrụ m n'anya chaa chaa maka na ma na nwa bụ nneka o mebechago toni amazi m ihe m ga-ekwu anụkwuru m na tony n'ọla ebe ala na-ayị ala bụ nneka na-ayị ya e wee nọlụ n'iru tony n'ọfis wee lie ego Chineke Tony chọrọ enyemaka anyị ga-adị na-ekpechita Tony ekpe n'oge ọbụla mana Emeka enweghị m enyi mma gaa pastọ m ga-agwa ya ka ọ bịa na be m gbasa ihe gbasa Tony chọọ ka anyị chanye na-ekpere ya ekpere biko onye na-ekwu ọnọ ya isi na aha ya ogene ka ngọchị ka abụọ ya nneka nneka Ee, eh, ọ dị mma. Ka nne ya between 8 and 9. Okay, m ga-abịa kpọ. Ọ ka nọ. Enwecha <laughs> nne ajọ M ga-abịa Ka Cheers. Bye. Tony, ọ iwu bụ na ị ga na na fon. o nwere otu fon? Mm. na agwara mmadụ kpọọ ọnwụ ịjụọ ya afọ ịjụọ ya onye ọ na-achọ achọrọ m ya emetụkwa ya mbọsị ọzọ ndọsịta ọbụla ị mere ọ bụla nsogbu n'ụlọ ị na ife na-ekwu ama m na-aga apụkwa ọzọ Okay. Probably try, I guess I'm not. Okay. nke onye Lexus bụ nkịta onye dị ha. ọ gbasara gị nne kedu sọpọz ịgwa m onye ọrụ ọrụ m ọdị m n'ime ụlọ kedu ụdịdị igbo dị gbakwa ọkụ onye erugozi nke otu a maka ihe niile enye m sọsọ mgbe sọzi gị ịpụ ịbata by one o'clock njụọ m hmm. ịkpọrọgodi nwoke esi m dịgbakwa ọkụ nke a bụzikwa okwu aka gị nụdụ toni ka m gwakwa gị ifumanya bụ nata ahụ ya ma na-eweta ego m ji enye gị nri n'ụlọ ebe ejiri weta mmanya ka nje were aka m were ichere m amaghị ebe ọ na-abịa mmiri n'ụwa dị n'afọ nkwụ niile dị n'ụwa dị n'afọ isi ewu dị m n'afọ gouda dị m n'afọ aga etinyere ya pensụl ahụ ụlọ m bọbọ ọ Tony kefe na ebe na-eme ee ka ọ kwasịghị ebe ọzọ Tony Tony ọ gị ebe nzapịaba agụrụ m mmanya ọkwụ ị na anụfe na ya ihe na ọsọ ebe nzapịaba m mmanya ndị na ọfịs alụ ọlụ ịbịa ebe abịa na m mmanya gị fela dị eme ya anụ ọfịa mmụọ ee bụ si ebe ewu ite na mamar fin neme ina tarin moto ina men business ifuru onye ngwoma gị yere bmw five series factory fitted ac anọfe ka obi dị gị nwa Vision Restaurant yake ipo teba na tunkumu de Lexus. Eba na mecheba anafeke huko. My Lexus oge na ona back. Wafia Nelson nazo. Kita i ite. Thank you. Yeah, Gladys, come and clear the table. Um, no, no, no. Tony, Tony, nemmeno nemmeno. Non so cosa mi avete messo qua. Eh? Ne cogli di che figlio non mi fa ciò che mi dico ne ne ho si sotto che sta buono cosa mi avete messo che sta che ho boy. Yeah, man. get me a bottle of, wetara m one bottle of wine, uh, pepper soup. bịa bịa bịa ebe a, I'm not finished. ọnwụta ka ọ na-esi eme ebe a mmadụ na-ekwu okwu ị ga-ege ntị ka ị mara ihe ọ na-ekwu ọ na-enwe salad salad na-ekwu ihe a gị na-ede ede you may forget ah, salad okay ee ọ na-enwe nkwobi yes nkwobi uh, yes thank you nkwobi yes Thank you. Okay, like I was saying before, hold it. Board. Hold it. What is happening? I said a bottle of wine. I didn't say beer. A boom beer. Golden and star. Beer the golden star. Let's give a wine?

bịa o chineke nna anyị na-efe jehova ekene gị enye gị otito na ebunye m afa ya enu gị gbagbo onye nọ n'elu obodo gị na-akpụ narị jehova nna were otito were ekene ịdị mmadụ eri nna chineke nna dị ukwu oge awa dị ugbu a ka nara oriri nwoke bụ toni nwosu o chineke nna zọpụta ya zọpụta ya enwe ya gụọ onye egwu nzukọ gara agwụ dị egwu chineke nna ụrabachintarabaụsatarararabakasharababụchintaraba o toni chineke nna chọrọ ndụ ya 오 신타라바바 스쿨카보보 신타라바 신케캄바 신타라바바 오 진에게 내게 냄비 내세하여 나이가 알겠다 알과가라 일베라 아니도 진에게 나 오가 꼬꾸기 뭐뭐 토트 뭐뭐네 피피 뭐뭐나 야세 진에게 나 내가 아사해 나 너가 와디 우부야 오 마마 신타라바바 꼬카라바보 신타라바 우라바바 신타라바 우라카스카라바보 Tony.

sini mu la ɲɛnɛmɛ fɛ ike ka gogo ni ike ka gola mi. tóni nɛɛmaya. a sigi a sigi nɛɛmaya. awo ma awa sini lɛ yan lɔtɔ ne ɲɛ ma mun ne ɲɛ sigi mu mu lɛ yan biko sini mu nama bɔ a kɛ tan ike ka gogo ni. tóni. ta sɛ b'a kɔrɔ ma sisan. a sigi. ɛ ko k'a kan bɔ la. yes. Imam Chukwu member of our okay angozie kila la angozie na anọ mwa na kogo ebe a ichọrọ ịpụ ka ọ na-echọrọ ịpụ ọya ekwere ka ekwere ka tony get out ọtị tony ọkị jere jere ọmụrụ niile get out from here chebe akpọrọ eriri ndụ nwaanyị iji atọ bịa taa